ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dị ya nụrụ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ nwanne nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime olọgwueru n'ime ịbara nke dị n'ọyọ steeti ka ozi ọma si eru nso n'ogode ugbu a ọzọkwa ka udo nke chineke nke kachasị udo niile dị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị anyị na ịga n'iru n'ụbọchị nke taa inwe ntụgharị uche na ihe mmụta anyị nke ụbọchị taa anyị ga-eleba anya site n'ime akwụkwọ nsọ a ga-agụ site n'abụ ọma dịka david dere abụ ọma nke david abụ ọma nke iri iri itenaịnị na atọ iri itenaịnị na atọ m ga-agụ na amaokwu nke mbụ na nke abụọ abụ ọma iri itenaịnị na atọ m ga-agụ site na amaokwu nke mbụ na nke abụọ ọsị jehova bụ eze ịdị elu ịdị elu ka o yiriworo dịka uwe jehova eyiriwo uwe o werowo ike ke onwe ya n'ukwu ọzọ elu ụwa dum mmadụ bi na-eguzosi ike adịghị ewezuga ya n'ọnọdụ ya oche eze gị eguzosiwo ike site na mgbe ochie site na mgbe ebighị ebi ka ịnọ ka chineke were ebere n'afọ ma ya gozie okwu nke a ka ọ dị ike nyekwana anyị ndụ ka enwee nghọta pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'elu n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isi okwu ga-abụ ebube jehova dị elu karịsịa ọzọ ebube jehova dị elu karịsịa anyị matara na david bụ onye dere abụmanka bụ onye nwere mmụọ nke chineke bụ onye nwere nghọta nke chineke bụ onye ihe nke chineke na-amasị nke ukwuu karịsịa ọ bụ mmadụ ma mmụọ ya na-awụli elu n'ebe chineke nọ n'ebe ihe na-amasị chineke nọ ọ bụkwa n'etu a ka ihe obi ya niile na-achọ ihe gbasara chineke na mmasị nke chineke akwụkwọ nsọ wee sị na e, chineke si na david bụ onye nke na-eme ihe obi ya na-achọ ma ihe na-amasị obi ya o wee na-akọwapụta na ebube chineke dị elu karịsịa ihe niile ọbụna ilee anya ofuma dịka o si wee dee ịfụ na okwu a o ma egwu a abụ o dere abụghị naanị abụ mmadụ na-anọkọta kwuo ma ọ dị ihe a bụ ihe si n'ala ala ime obi ya wee pụta ihe a bụ ihe si n'ime mmụọ wee wepụta ihe a bụ ihe mmụọ nsọ nke Chineke gbara ya ama o na-akọwa na jehova bụ eze eze nke na-achị n'eluigwe na-achị n'ụwa ọ dịghị ihe ọ ọbụla nke gbara gharị o nwere ikikere iji wee mee ihe niile na mbụ anyị fụrụ ka chineke ji were ike ya na amamihe ya nke na nke karịsịrị mmadụ wee kee eluigwe na elu ụwa dịka akwụkwọ nsọ mere ka anyị mata akwụkwọ nke jenesis ihe niile o kere onweghị gbara onwe nke gbaragharị onwekwanị ọ ọbụla nke onwere nwere ọ dịkwanị nke ekechasị na nke a dị mma ekechasịa kama na akwụkwọ nsọ mere ka anyị mata si na ihe niile nke chineke kere na ha ncha niile dị mma ma anụ ọhịa ma anụ ụlọ ma ihe bi n'ọhịa ma ihe bi na mmiri ma mmadụ na ihe niile o ji wee chọọ mmadụ mma ha ncha niile mara mma n'ihi na chineke na onwe ya bụ onye dị mma onye mara mma ihe ndị a wee na-egosi anyị na ebube chineke dị elu karịsịa ọbụnadị o si na o kere na o ji ike wee kee onwe ya o ji ọkụ o jikwana ihe o ji wee chọọ onwe ya mma karịsịrị nghọta mmadụ ihe a niile bụ ihe onye dere abụ a na-eme ka anyị ghọta ihe mmụọ nsọ na ya ji agbara anyị amara ogede ugbu a o wee na-akwatara ọ bụ ndụ naanị o kechara ihe ndị a niile kama ọ na-achịkwa achị ihe ndị a niile na-akpọrọ isi ala nye onwe nke na-enupụ isi n'ebe chineke nọ n'ihi na ọ na-achị achị ọ bụ na ile anya ọchịchị ndị mmadụ ma ọchịchị ndị ọchịchị nọ ebe dị iche iche n'obodo mana mma ile anya fụ na ụfọdụ ha nwere mgbe a na-abụgide asị na ike agwụ ha mana ha dara n'ọya eburu ha gawa bụpụ ha n'oche eze ha gaa ebe dị anya ha ma ndị na ịnọ n'ọnọdụ ilekọta anya ha etinye onye ọzọ lekọtamara ha anya n'ihi na enwezighị ike iji wee mee dị ka o si wee kwesị n'ihi na ha bụ mmadụ ma ọ dịghị etu a n'ebe chineke anyị nọ chineke anyị bụ chukwu nke mgbe ebighị ebi ahụ ọ dịrị na mbụ etu aka ọ ugbo etu ọ na-adịgide ruo mgbe ebighị ebi ọ dịghị ata nchara ọ dịghị agbanwe ọ dịkwana onye na-achụpụ ya n'oche eze ile anya fụ na ndị ọchịchị mgbe ochie ma ndị nke ogodo ugbu a ha chigide ha nwere ole ha ya nọrụ anyị na-efe onye ọzọ eweghara ọnọdụ maọkwanị ha nwụọ n'ihi na ha bụ mmadụ onye ọzọ eweghara ọnọdụ ma ọ dịghị etu ya n'ebe chineke anyị nọ chineke anyị adịghị anwụ anwụ ọ dịghịkwana arapụ ọ dịghị arara ụra ike adịghị agwụ ya ọ dịghị atụ oru ụra ịfụ na chineke a dị elu ebube chineke dị elu karịsịa o ihe ihe ejetere chineke onweghị mmụọ ihe ejetere chineke onweghị mmadụ ihe ejetere chineke o nweghị ihe dị n'eluigwe mana ihe dị n'elu ụwa ma ihe ọ bụ na-ekere eke ma ọ bụ ka na ihe mmadụ mewere ihe ejetere chineke ebube chineke dị elu karịsịa aha ama ka mmụọ nsọ na-agbara anyị n'oge dị ugbu a ka anyị ghọta na ebube chineke dị elu karịsịa ebube niile ụdị ebube ọsọkwụrụ mmadụ nwere n'ụwa ike ga-agwụ onye ahụ onye ahụ nwere njedebe ma chineke anyị enweghị njedebe o wee na-eme ka anyị mata na ọ bụrụ na anyị so chineke nke a nke na-enweghị njedebe o nwere ebe ọ kwadoro anyị ibi ndụ na-enweghị njedebe ya ka o ji wee nye anyị nwa ya nke ọhụrụ hụrụ n'anya nke ukwuu karịsịa jizọs kraịst ọ bịa n'ụwa nwụọ ọnwụ ka o wee sachapụ anyị mmeghe anyị ka o wee kwara anyị ụzọ nke ndụ ka o wee kabie ụzọ niile nke ọnwụ ụzọ niile nke mmehie ụzọ niile nke nyanya ụzọ niile nke enweghị udo ihe ndị a niile ka jizọs kraịst kpọdoro n'obe nke kalvarị iji wee gosi gịnị n'ebube chineke dị elu karịsịa ebube nke akọchọkwa n'inye mmadụ mana ndị nwunye na ebube a bụ ndị nke kwere n'okwu ya ndị nke na-erube isi n'okwu ya ndị nke chọrọ ịba n'ala eze nke n'ihi na onye gwu onyinye nke a n'efu ma nọọ ndị chọrọ anyị ga-anata onyinye amara ịnatagwo onyinye chineke nyere n'efu ịrapụgo ụzọ nke rụrụ arụ n'ụzọ nke uchie n'ụzọ nke gbagọrọ agbagọ wee so n'ụzọ nke chineke chineke nwere obi ebere karịsịa chineke nwere onyere mmadụ amara ka mmadụ wee fee ya ka mmadụ wee laghachita n'ụzọ mmehie dị iche iche onye na amara gị na chineke ọ dịgo n'udo ị naragwo jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na emebeghị nke a akwụkwọ nsọ na mmụọ nsọ nke chineke na-eme ka anyị mata n'oge dị ugbu a gị bịa n'ụzọ nke ndụ karịa oge ọ bụrụ na ịnabata jizọs kraịst dịka onye nwoke na onye nzọpụta gị ị ga-afụ ebube jehova n'ime ndụ gị ị ga-afụ ebube jehova n'ezinụlọ gị ị ga-afụ ebube jehova na ọpụpụ gị na mbata gị niile ị ga-afụ ụzọ nke mepere emepe karịsịa ka ọ na-adịrị na mbụ ị ga-afụ ụzọ ndụ ị ga-afụ ụzọ ọganihu ị ga-afụ ụzọ ngozi ị ga-afụ ụzọ nwere onwe ị ga-afụ ụzọ ịdị n'otu ị ga-afụ ụzọ nke udo nke kachasị udo niile karịa dịka mmadụ na-enye ị ga-afụ ụzọ na-ewuli elu ị ga-afụ ụzọ naanị gị bịa kwupụtara chineke mmehie gị si ya na ị ga ụzọ furu efu mana ugbu a na-elatago iji wee bụrụ nke ya hulata isi n'ebe ọ bụla ị nọ n'ogodo ugbu a si chineke na ebiagwu na-enugo na-eghọtago na-echọgo ka inweta ebube nka naanị jizọs kraịst bụ onye na ebe a naanị mmụọ nsọ nke chineke bụ onye na a naanị ga bịa n'okwukwe kwere ị ga-afụ ụzọ iji ebube nke ka ekpere chineke onye nwe anyị kepụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị hulatara isi n'ogodo ugbu a mere ha ebere hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke ochie deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke jee efe gị ofufe bụrụkwa ndị nke jee nweta ndụ n'ogodo ugbu a site na mgbe a gawa bụ mgbe ebighị ebi ka ha bụrụ ndị nke gị anyị ekele gị chineke n'ihi gị na-eme nke a n'ihi na ndị nke tụkwasịrị gị obi degharịpụ ha ma ọ dị ekele dịrị gị n'ihi na ịza ekpere n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen gị onye mere nke a n'oge dị ugbu a ama ekele chineke na ndụ gị n'ihi na ịnatagwo na amara nka jidesi ike n'okwukwe na ife chineke ị gaghị afụ ihe mbibi ọzọ ị ga-afụkwanye ịdị mma nke chineke nke nkeresị ihe niile matani n'okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry ọ bụrụ na ụnụ nwee akọ mgba ama ajụjụ maọkwanị ekpere unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke chineke nke kachasị udo nile dịrị unu mgbe ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen